Ifo chak di iya. Ya. yeah. Yeah. enwere akụkọ m ga-akọrọ ụnụ kọrọ anyị ka anyị akụkọ a m na-akọrọ ụnụ taa mere n'ala ụmụ anụmanụ o ruru otu ụbọchị ọgba aghara dara n'ala ụmụ anụmanụ e nwere otu obodo a na-akpọ ala anụ obodo ahụ eteghị aka n'ala Igbo udo na ọṅụ bụ naanị ihe ejiri mara ala anụ mmadụ ọbụla rutere n'ala anụ ga-ahụrịrị ụdịrị anụ dị iche iche ma anụ ukwu ma anụ nta ma ngwere ma oke anụ ọbụla nwere ọwara nke ya n'ala anụ ma onye ukwu ma onye nta enyi soro biri n'ala anụ enyi nwa ọhịa nọ ebe ahụ ọtụtụ ụmụ nnụnụ dị iche iche soro biri n'ala anụ ikwikwii nọ ebe ahụ edi soro biri n'ala anụ edi abalị nọ ebe ahụ ụdịrị agwọ dị iche iche ma ndị ji afọ akpụ n'ala ma ndị na-arị n'elu osisi soro biri n'ala anụ eke nwe ohi nọkwa ya agụ soro biri n'ala anụ ma oke ma nwunye agụụ bụ otu anụ ụwa niile ma ama dịka eze ụmụ anụmanụ niile iwu na-achị ala anụ kwuru sị onye megbu n'ibe ya n'ihi nke a ma onye ukwu ma onye nta na-agara onwe ya ụdịrị enwe dị iche iche dị n'ala anụ ma enwe ma ọsa ma uze onye ọbụla maara ọwara nke ya n'elu osisi ọzọdimgba azụ eru isokwere biri n'ala anụ